good morning everybody o na ogele ndị igbo dey talk aka mr no all eh my people how una dey for this lockdown how una dey for this korokoro i know say things dey hard but make una get hope say things go better eh make i introduction my name again my name na mr no all i know anything wey you go ask me now i no go answer oya oh make una watch and see. mr no all uh -huh. what is a noun. ọ ọbụ n'otu mụ na gị nọ nga akparịta ụka ihe na-eme ugbo ọ bụla ya bụ naụ ugbo anyị nọ nga ọ bụ ya bụ naụ nke a gaala jụọ m ọzọ Mr. noel all what is a matter? mmata bụ na okwu n'unu isiokwu na-eji eme ihe ọ bụ ya bụ mata ihe a na-agị kparị akparị ọ bụ ya bụ mata nke a gaala nwere ihe ọzọ jụọ m ọzọ